Sorry. I'll do that. I cannot ship. I'm okay. Ship. Finally. Chuma Mweke. Elder brother of Chief. Hey. Thank you. Biko, uno chezi mwote. Before banana, no. That's it.

agaba eze nne ịghọtago so na anyị bịa ka anyị soro Chineke anyị nye Chineke ekene 25 eh, nwere ndị nụ ụta ata gbasa ego ekene ka anyị eh. Eh, ndị be enwe ike bịa nye Chineke ekene ekpere bụ ogologo ndụ arụ isi ike ịba akụ akụ ife enwe enwe chineke emego ka ọ ya eme nọọ mmụọ ka anyị na-ayọzi n'isi ba ịghọtago kaba dị ndụ wee zụọ ụmụazị mụta eh, maka na onye mụta nwa nwa ọzụọ nwa ya ọzụsịa nwa ya azụọ ya so nwebere oge gịta aba ya abanye na lebụl na na nwa ba ya aba aka nwa arụ isi ike na agam eh. Eh, ya ba nwa n'isi ụmụ I oh, okay. Opening oh, okay. Ayemepaba came After that, I went Hallelujah. to Kula. Uh, it's a pleasure to welcome you to this occasion. Even though no one can I welcome man. Eh? But if Bible could as line never carry welcome you. Because cannot queen the queen by any at a time like this. Even a mebo, I don't know what happened. Even a mebo. No, no, no. What is five years? What is? I don't make a neck. I'm not going to call you. Thank you. Thank you very much. eh daalụ no eh ya were oche na-abịa. Lọlọ ịka ya agba anyị okwu o ịka ya agba anyị eh? oh, ka obi dị gị ọ ka anyị mebie <laughs> eh kịta eh. ma ọ bụ emesịa ya swimming pool. nọ na ezigbo dị mma. Ok, biko ọ bụrụ afa nọrọ ọdụ. Let's be upstanding. Anyị na-enye onye bi n'igwe ekele na-esighị. Anyị na-asị Chineke mgbochie mma imela. Anyị na-enye onye bi n'igwe ekele. Anyị na-asị Chineke mgbochie eze a na ara ọgụ amama amasị amasị ugwu a narị atụ egwu echeta obi esie ike ugwu nyere onye ọsọ akpụ na-eche mba onuru ihe nụrụ enyi anyị agbapụgo ọzọ na mgbede a ikene gị ibunye gị elu n'ọrụ ọma nke ị na-arụ n'isi famili the family of nweke ihe mere anyị ji gbakọta n'ụbọchị taa bụ ọnwụ na ọ bụghị ọnwụ ihe mere anyị ji gbakọta taa bụ ịhụnanya ọ bụghị ntisa and ha ncha si n'ọrụ ọma ka ị na-arụ anyị e wee na-asị gị nara ekene nara otito n'afa jizọs anyị e wee na-asị na ihe mere anyị ji nwekwa ebe a ihe mere anyị ji bịa n'ụbọchị taa anyị ga-ejikwa ya na-achịta ọsọ mgbe na-adịghị anya iji wee kene gị na ọrụ ọma ka ị na-alụ aka n'ihu n'aha Jizọs Kraịst ka a rapụ ndị niile n'ebe ebe a onye ọbụla bịara ebe a ga-eji ọṅụ wee laghachi na ikpete maazụ aha gị ga-abụ ihe bụnyere elu n'afọ Jizọs Kraịst bụ onye nwe anyị amen nna igwu ma bịa ụlọ ụka gị ekpere ga na-etere aka biko amara mụọjị adị available ọ bụ na ị e nwere ọjị si mee ka ị malụ ọga mandela ị nwere ya biko ọ bụ na ọjị dị available si mee ka ị malụ ọ bụ na ọjị adịrọ si mee ka ị malụ 家可以有流量推广，股票广。Está porque si no, Bíkọ́ ọmọ náà ti di ẹgbẹ́ rẹ̀ bọ̀ sẹ́wọ̀n kàwọn ọmọ náà ti àdúgbò. Báyìí kó sí. because I wanna tell you the reason why I do. Orúkọ náà wọ́n lọ People ọjọ́ wọn dé, Yeah, but this is this already student they did the fifth one. City yẹn afẹlẹ agbọnyá rẹ mọ. Malakom, one of my friends is na wọ́n rí rẹ́dí kàmínà kù, na wọ́n rí fa na I want much time I want to time. No time for joke. Odigo, you put it here. Can I get your microphone? Jangan dokter mana? Tẹ̀lé-tẹ̀lé ló mọ. Èsì mọ́ nà ọ̀nàbọ̀. Èsì tẹ̀tẹ̀. Ọ chief ka ọ bụ. Nnukwu mmadụ. Si biko position ọnụ nọkọ oche. Si position ọnụ nọkọ oche. Agaba mọ̀kọ́ ní ibi egwu dọ̀lẹ̀ taa ni ị yà tọ́nà ní egwu taa ni. Àwọn ọmọ ìjà kọ egwu. Yọ tẹ́sítì kì í na tẹ́sítì kì í fíìlì ní mkpọtụ. Ịchọpụ ịma mkpọtụ ndị aka. nanso na ma kono pull up ọbẹ pull up ọdẹ na so mẹ. Nàìjíríà kẹlẹ́ mú mú anakọrọ kẹlẹ́ mú mú wẹrẹ kẹlẹ́ mú mú. Nígbà tó tù ẹ́ ní ọ́, ẹ̀sẹ̀ ń ní àwọn ẹ̀kẹ́ lórí àfíà kúrọ̀ ọ́ ṣe àwọn Áfíríkà ìgbọ́ lọ́ọ́ ṣe nígbà wọn náà ní gbogbo ẹ̀ rí adịrị ọbụla ndụ ọbụla ndụ a ga-egbuo n'ọla chineke na mmemme ncheta ọkwa arọ na ise edenya na nwunye bụ anụ adị na-ere ọma ka ọ ga-abụrụ ọma ihe ọma abụghị ha mụta anyị ọma a ga-ekwu

Amen distribution of kola nuts. Biko ka e menu cake. I have got the cake. I am cutting up the cake.

serious jubilee ẹnu chia ẹnu na nwunye ya nwunye ya bụ ebu modern woman and endurance bụ ahụ ya ọka na amaghị ha so na only jubilee all deserve commendation. All deserve, all deserve. Yes, all deserve. So much deserve. make your very position of uh, Basalia Basal Basalia Nauta Sulia na ngolo because na Adama gina okay Thank you very much. Thank you very much. No, eh? You're welcome. Congratulations. na-enwe pozishọn ọrụ aka nna So here we are. Is that right? We're about to witness the cutting of the cake, the 25th anniversary, the silver jubilee of Chief and Mrs. Ezen Nyangweke. Today is Sunday, the 1st of September 2024. The place is Apple Hotel and Suites here at Umweri. Thank you. musicians, 15, 15 minutes, you give us your best. Adama, again, I'm going to play a musician for us.